Onye a kpọrọ aparị ọ na-ehi n'ama nna ya abụghị Onye a kpọrọ na-ehi nna ya abụghị aparị. A presumed fool who sleeps in his father's house is not a fool.